Jaren nwetakwara ihe nrite anọ na FIS Nordic World Ski Championships, gụnyere otu ọlaedo (10km, 1987), ọlaọcha abụọ (4x5km relay, 1985, 1987) na otu ọla nchara (4x5km relay, 1989).